ọhịa anyị hụrụ a na-emeghe ya otu aka ala bekee dị o fọgụnwa gara pozuo na afrịka pozuo na naijiria pozuo na ala igbo filie data onye ọbụla bịara ala bekee ya buru billions of dollar lọtawa ọlọtazi onwe otu o ji mere gị aka nwa obere ka ị were nye ụmụ gị nri nwa abalị abụọ ịnọdị ala gaa na akụrị ka ochiri na ịtaghị ya ebe ọ gara ala bekee n'oche na naanị ya ga ụzọ ala bekee ka dịkwa na okwu na o mepere emepe oghe oghe landlord travelansi ịbịahịa ya lee agadi nwoke dịka m ka m na eto ofe iche na onye ọbụla na ala bekee ruo ndị ọcha na-ekwu ya n'aka were mee oke na-enye ya n'ọnụ na-akwụgharị ya na nnukwu moto ha akwụgharịcha ya ha were 10,000 dollar kpa ya n'aka every nye ya 10,000 dollar ya lọzie onwe otu o ji na-asị gị nna o nwekwara otu osi dị na ọ dịghị izi gị ife ile na ọ na-atụrụ gị asị lekwa ofe ka m na-ete ofe ahụ ị hụrụ a na-ete n'ala Igbo ya maka m na-ete hia meere ofu nwa gị akwụkwọ ka o gbagote hia were anya ahụ ihe a na-eme ofu ihe ahụ onweghị ihe dị iche ihe ọ bụla nyere gị were ya ma ị ga-ewe ya ka ahụ gbasara gị ọ dịkwa gị mfe o <laughs> ọkwa ịhụrụ ofe ka m na-ete ya na stew nwa na-etezi ofe n'ala bekee ịma na ada eme eme n'ala Igbo you wan try mana mụnwa na-eto ofe hia ma epe gị ị gaghị ala ma ite gị ị gaghị eri nwee onye na-emere ibe ya n'obodo oyibo anụ ọhịa dịka gị idiot